ọhaneze ndị Igbo ndị ọma anyị nọ n'obi ezigbote onye nze n'ọzọ n'ala na ala ndị abịa. E, biko onye nna anyị nọrọ n'ọgụ Awu dị village head e, and ihe awụ obi nna gị biko kọwagodere anyị maka gị yala onye anyị nọ n'obi taa oke ndị Igbo ekele m unu eh, obi anyị nọ n'ime ya obi late high chief J.U. Nquems the Ugwumba one of Okaiga community oke gị onwe gị gwana onwe onye oke aha m high chief Chebe Chibuzo Ndukwe the, the digital village head of eh, of Umukabi eh, okay ngwa ọgwụ ịnụ na awụrụ nọ na ihe niile izuru ga-eme biko kọwara anyị maka mmemme a na-eme taa yala otu isi kwenu dị involved ok um, mmemme a na-eme taa ọ mmemme ekeresimesi ndị ụmụkabi ya dịka ndị igbo niile ma data enwere eh, e ahịa anọ n'ala igbo anyị afọ eke nkwọ urie taa kwanụ 4th oizu ndị Mukabi na-eme ekeresimesi nke ha eh, a na-eme ekeresimesi a a na-eji eh, eh, eji mm, mm, egwu dị iche na-eme ya ọta anyị ahụhụ ndị Mukabi ha na-eprefe ji ime ya egwu ka a na-akpa ekpe ekpe so taa taa ị ga-ahụ ekporire pụrụ iche maka na-akpọ erio maka na-akpọ ekichi ekpe na nwa akụ ị ga-ahụcha ozugbo ha taa ọ na nwee very colorful occasion that eh, ndị mmadụ na esi mba ọzọ na-abịa ọchị ekpe a okay um, dịka uh, high chief uh, J.U. Kwems ji kedu ụdịrị ọrụ ndị ọ rụrụ n'obodo jikwe iji gbakwasị okwu na-emekwe nke ị na-eme n'ụbọchị taa ok mgbe nna m nọ ndụ na ọhụhụ asịhụ nna m very Uh, prominent man that uh, most aces nyere ya ọ a little of uh, tesi title ọ dị ya omefere ọ ma ndị ya uh, uh, ndị bi na Port you know the man oh, mgbe ọ dị ndụ ọ household name na ụmụahịa anyị Eh, eh, even up to today ọ na-eme ngafe n'ụzọ ajụọ eh, enwe ha ichije e kwems ọ na-atọ m ụtọ na ụmụ ihe ndị ahụ pa mmiri after about 38 years ọ nwụrụ na but still that memory still ring bell ọ debe nga ịpụta ndị amaghị ọnwa ha e Chief Kwems so ụdị ihe ndị ahụ m na m mere mgbe ahụ dị ndụ ọ ga-alịso m bidoro ime ya na-enyekwa Chukwu nna onye m ogologo ndụ ka m mee karịa otu nna m si mee oke uh, biko hi chief anyị ga-achọ ka ị ekwenụ ụmụ igbo ndụmọdụ gbakwana ụmụ igbo ndị na-arụsi ọrụ ike ndị na-arụrụ obodo ọrụ uh, gị nyekwe ha ndụmọdụ otu i chere na igbo ga-esi wee dị mma um, onye ọbụla ma nata igbo a na-ekwu naijiria as a whole eh, ndị ndị isi ndị igbo anyị ọ dịbeghị ga aga ihu ndị igbo anyị and ndị igbo anyị na-agba mbọ very well and eh, no matter otu si na-enugha anyị anyị aka na lead in, uh, na, na, na industry and, uh, and development my my advice to ndị igbo anyị nwe gịnị ha na ndị ke bi north na ndị ke bi uh, Lagos and rest ha cheta ala anyị lọghachite ebe ala anyị bịa mee develop ala anyị eme develop ala anyị ọ ga-aka anyị mma karịa ebe ha gara eme develop ise ụtakwa ọ ga-adị ka udochie n'ala igbo ọ mụ na high chief chebe chibụzọ ndukwe chebe chibụzọ ndukwe the village head yeah the digital village head the digital village head chai onye nze ana m ekele ana ekele uh, dịka anyị na agagharị n'Igbo a na-agarị na mba niile dị iche iche n'ime Igbo na-asị ka Igbo jikọta ọnụ ka Igbo nwee ịhụnanya ka Igbo nwee udo anyị na-asịkwanụ Chukwu Igbo ya na-agọzi ụmụ Igbo n'ebe niile ha nọ ka udo chia n'ala Igbo ise ise ise